Foreign Service Institute Igbo Basic Course, Unit 27. Dialogue for Listening. Eje m ịhụ enyi m. nga enyi gị bi? Ị ma ngụ ya ikpe dị? Amaara m ka ọ dị. Ọrụ ma gafee ya, ga agalachila ihu gị. lee anya n'aka nri gị ị ga hụ otu uyi elu arụghị ọhụụ ọ nga obi nwere ike ijiri nwanne m nwoke ojii ee nwere m ike mgbajiwe m gwara m ya si nwunye ya mụọna aga m egwu ya ma m hụ ya ị ga-akwụna ihe ole mme aga m ịyọrọ abalị ile anọ taa ọ dị mma je n'otu ọma Dialogue for practice with build-ups. Eje m ịhụ enyi m. Eje m ịhụ gị bi? enyi gị bi? Ị ma ya ikpe dị? ya Amara m ka ọ dị. Amara m ka ọ dị. Ọrụ ma ị gafee ya. gị agala jele ihu gị ọrụ ma ị gafee ya gị agala jele ihu gị aka nri aka nri ụyọ elu bulie elu lee ya n'aka nri gị lee ya n'aka nri gị ị ga-enwe otu uyi elu anụ gị ọhụụ ị ga-enwe otu uyi elu anụ gị ọhụụ ọ̀ngòbì ọ̀ngòbì iji iji oji oji nwere ike ijiri nwanne m nwoke ozi nwere ike ijiri nwanne m nwoke ojii ee nwere m ike ee enwere m ike ngwa m m gwara amị ya si nwunye ya amụọna gwara amị ya si nwunye ya amụọna aga m egwe ya ma m hụ ya aga m egwe ya ma m hụ ya ị gakwara iyi ole mme ị ga-akwụna ihe ole mme aga m ịyọla abalị ile anọ taa aga m ịyọla abalị ile anọ taa ọ dị mma je n'otu ọma ọ dị mma je n'otu ọma Dialogue for practice without build-ups. Eje ịhụ enyi m. Olee nga gị bi? nga enyi Ị ma ngụ ya ikpe dị? Amaara m ka ọ dị. Amaara m ka ọ dị. Ọ ma ị gafee ya, gaa ihu ma ị gafee ya, gaa galaji ihu gị. lee anya n'aka nri gị ị ga otu uyi elu arụ gị ọhụụ ọ elu arụ gị obi nwere ike ijiri nwanne nwoke ị nwere ike ijiri nwanne nwoke oji ee enwere m ike mgbajiwe m gwara amị asị nwunye ya amụọna gwara ya amụọna aga m egwu ya ma m hụ ya aga m ị ga-akwa n'ihi ole mme ị gakwanye ya ole mme aga m ịyọla barila anọ taa anọ taa ọ dị mma je n'otu n'otu ọma Dialog for Comprehension. Eje m ịhụ enyi m. Olee nga enyi gị bi? Ị ma ngụ ya ikpe dị? Amaara m gị ọ dị. Ọrụ ma gafee ya, ga agalachila ihu gị. Lee anya n'aka nri gị, ị ga otu uyi elu arụghị ọhụụ. obi. nwere ike ijiri nwanne m nwoke ojii ee enwere m ike ngwajiwe m gwara m ya si nwunye ya mụọna aga m egwu ya ma m hụ ya ị ga-akwụ n'ihi ole mme aga m ịyọla abalị ile anọ taa ọ dị mma je n'otu ọma Unit 27, Narrative. New words. Oñogoño. Oñogoño. Ọrịa. Ọrịa. Ịrịa ọrịa. Ịrịa ọrịa. Ihe ihe ala ichichi ichichi bịaduma bịaduma icheluka icheluka hịa na ihe hịa na ihe nwanne m nwanyị ị hụrụ otu mere m echi ahapụrụ m uyo m ji leta nwanne nna m dara ọrịa ma m na-agafeli ihe ala ha dịla nkwa anyị anaghị m amata ụzọ ọ otu m chichighere nnọọ dịghachi agba bịa dum ma m matara nga m nọ kem echi aha echerọkala m ihe mere ihe ka ahụ ma ugbu a amarabeghịkwa m isi ya ma ihe na ihe ọ hụrụ wụrụ akpọrọ m onyogo onyo. End of Unit 27